ịzụ̀lìtè ụmụ̀akā n'àla Ìgbò lee ndị ọ bụ ọrụ ha ịzụ̀lìtè ụmụaka n'àla Ìgbò ị mà nà ndị Ìgbò nà-àhụta ụmụaka dịkà ọrụ dịịrị onye ọbụ̄là ha nà-àhụta ụmụaka dịkà ngozi si n'aka Chukwu wèe bịa ndị Ìgbò kwènyèkwàrà nà nwa ọbụnā ga-abụ mmadụ̀ sikwara etu Chukwu si wee kee ya mana ha kara kwenye na ọzụzụ a na-azụ ụmụaka. ga-enye aka imekwa ka ụmụaka bụrụ ihe ahụ Chukwu tinyere ha n'ime ha kwenyere na nwatakịrị ṅụjuru mmiri ara afọ na-aka nke eji mmiri ara ehi were zụ ama ihe ọ dị ọtụtụ ọzụzụ kwesịrị ka a na-enye ụmụaka ma ha na-etolite ekwesịrị ịdị na-akụziri ụmụaka ka ha na-erube isi ekwesịrị na-agwa ha ka esi eme ezi omume gwa ha ihe bụ ajọ omume na nke bụ ezi omume e kwèsị̀kwàrà kà a na àkụziri ụmụaka ka esi asọpụrụ ndị tọrọ ha na irubere okenye isi Ụmụaka kwesịrị ịmata ihe bụ ịrụsi ọrụ ike ghara ịbụ ndị dara ume ekwesịrị ka kwèsị̀rị̀ ụmụaka ka ụmụ̀akā kà esì èkwu eziokwū kà ha hapụ ịdị na atụ asị kụziere nwa gị ka esi ekele ekele, ha hụ mmadụ onye tọrọ ha n'ụzọ ka ha kelee onye ahụ ekele. Kụzikwara nwa gị ka esi adị ọcha kụziere nwa gị ka esi ma n'ọha ekwu okwu ka esi ekwu okwu n'ọha gosi ụmụ gị ndị bụ ụmụnne ha dịka ndị ikwu ha na ndị ibe ha ka ọ ga-abụ ha hụ nwanne ha ha amata na onye à nwanne kụziere nwa gị omenala igbo kụzikwara ọrọ ya akụkọ ihe mere n'oge gboo ndị Igbo bụ ndị na-akwanyere ụmụaka ugwu nke ukwuu nke mere ha ji abasị nwa nwa ka ego nwa ka akụ nwa bụ ùgwù Nwaamaka dịrị gawazie ndị Igbo kwenyere na nwa bụ nwa ọha na eze nke mere ha ji aba ụmụ ha aha dịsị etu a nwa ọha ada ọha obi ọha nwa obodo na ndị ọzọ dịgasị iche iche ọ bụ ọ bụ echiche dị otu a mere ndị Igbo ji eme ha hụ ebe nwatakịrị na-eme ihe ọjọọ ha apịa anya ihe maọbụ ha tụziere ya gasị a na ihe ị na-eme adịghị mma maka ọ bụghị otu onye mụ nwa ọ bụ ọ̀hànàezè nwe nwa. Ọ bụrụ na ịzụghị nwa gị azụ ọ dị ọtụtụ ọghọm na adapụtagasị n'aka ndị na-azụghị nwa ha azụ. ụmụaka ahụ nwere ike ịghọ ahịa n'ọdịnihu ụmụaka dị otu ahụ anaghị enye nne na nna ha nsọpụrụ. Ọ bụ ụmụaka ndị a bụ ndị na-emenye ndị ezinụlọ ha ihe ihere dịkà ịpụ̀ n'ama tụrụ ime maọbụ ịga zuo ohi maọbụ ime ọtụtụ ihe ọjọọ dị iche iche. ị mà nà mmadụ̀ anaghị àbụ òkorobịà màọbụ̀ àgbọghọbịà ruo na nka ọ bụrụ na ị ka nka ọ bụ ụmụ gị bụ ndị ga-elekwa gị nka mara ọ bụrụ na ezoghị ha ofuma onye bụla anya ya dị n'ime ọhịa o nweghị nke anya ga eru ala. mana ọ ka mma ka ị mụrụ ọ̀hàǹtụ ị mụ ya ga na amụju ụlọ kà asịkwa na ị na amụ ị mara ha na ọ̀hàǹtụ ị gà-azụ̀nwu biko gbaa mbọ mụrụ etu ahụ o nweghị onye a na-enye ihe nrite na ya mụ̀karịrị na nwa ọ bụrụ atọ ka ị ga azụ̀nwu mụrụ atọ zụọ ha hụ na ịzụ̀rụ̀ ha nke ọma ka ha wee bara gị uru n'ọdịnihu ọ dị ọtụtụ uru eritere n'ebe ụmụaka nọ ụmụaka bụ ndị na-enye nne na nna ha obi aṅụrị nne na nna gị hụ gị obiọma ọma anya si sị ya na Chineke ezutele ya ụmụaka bụ ndị ga-ele nne na nna ha nka ma ha kaa nka ụmụaka bụ ùgwù nne na nna ha na-akwanye ugwu n'ezinụlọ ụmụaka a zụ̀rụ̀ na-enye aka ka ahụhụ nne na nna na-ata wee belata ha na-etinye aka wee hụ na ahụhụ ahụ adịrị naanị nne na nna ha ha enye aka bupù ya ahụhụ nwatakịrị maara ihe o ụmụaka na-enye aka na ọrụ dị n'obodo ha na-etinye aka mepe obodo mana ọ dị ọkpụ̀rụ̀kpụ̀ ọrụ dịsịrị nne na nna mma kpọpụta ise nne na nna nwere ọtụtụ ọrụ ha ga-arụ n'isi ụmụaka ha ọ bụrụ na ị nwa nwā i nwèrè ọ̀tụtụ ị ga-arụ n'isi ụmụ gị nke mbụ bụ na ị ga-agba mbọ hụ ụmụ gị n'anya ịmụ ịnọ ị̄nọ̄ ha na anọ n'anya nye emenē ndị kpara oke si na ndị aka ahụ a n'anya màọ̀bụ̀ ndị a ka a kpọrọ asị ọ dịghị mma hụ ụmụ gị n'anya ị ga-agba mbọ tọọrọ ụmụ gị ezigbo ụkpụrụ ka ị hapụ itīī isi n'ọhịa nwunyè gị isi n'ọhịa ò onye anya ya ruru ịzụ ụmụaka ahụ biko tọọrọ ụmụ gị ezigbo ụkpụrụ ha ga-eji ga-eto ga-ewepụta oge gbaziere ha olu haziere ha ụzọ ọ bụrụ na ụmụ gị mejọọ ihe ị ga-agba mbọ wepụta oge sị ha n'ihe a ha mere adịghị mma eleghara na ha anya ọ dapụta na a ga-apịa ha ihe maka ihe dị otu ahụ pịa ha ihe na nwatakịrị aga anwụ ịnụla nne na nna ị kwesịrị ịhụ na ịgbara mbọ ịgbara ezigbo mbọ rụọ ọrụ dịịrị gị n'ebe isi ụmụ gị nọ ka ha ghara ịgha ahịa ma ọ laa n'iyi